AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ọma na-ege ntị ka Chineke gọzie gị ya dịkwara gị n'ezinụlọ gị na mma n'ihe omume anyị nke ahụike n'oge ndị a anyị gaje ileba anya n'ihe gbasara mmadụ na ihe oriri ama m na anyị echefubeghị na a na-eme ka anyị anya site n'oge ruo n'oge sị na nrịrịa niile anyị na-enweta n'ụwa nke a n'ezie na-akarị na ndị anyị na-enweta site n'ihe oriri ya ka m ji si oge dị ugbu a na anyị ga-eleba anya n'ihe gbasara mmadụ na ihe oriri ọ dị ọtụtụ nrịrịa ị na-enwe gị na-achọ ụzọ ị ga-esi wepụ onwe gị na nrịrịa ahụ ị ga-ama na ọ bụ ihe oriri nke ị na-eri bụ ebe nrịrịa si na-abịa mgbe anyị na-aga n'ihu na mkparị ụka anyị na ihe ọmụmụ anyị n'oge dị ugbu a ihe ndị a ga-edo anyị anya mmadụ Chineke kere eke nwere ike iri ihe ọ bụla dị ka nri sitere na mgbe anyị na-aṅụ ara n'ara nne anyị ruekwa mgbe anyị ga-ebido na-eri ihe etinyere nnu na ose anyị na-eri akwụkwọ nri na-ara mkpụrụ osisi na-ata okooko osisi n'ụzọ dị iche iche na-eri ndị a na-agbajisi agbajisi n'okporo ha na-eri mgbọrọgwụ osisi ihe ndị nke a na-eweta na mmiri anyị na-eri ihe dị ka ero anyị na-eri akwa ma ọ bụ azụ ma anụ mfe nke eluigwe na-eri anụ n'ụzọ dị iche iche ma egbuo ha ihe ndị a dum bụ ihe na-etikọta aka bụrụ ihe anyị na-ahụ dịka ihe oriri nye mmadụ ma otu ajụjụ anyị kwesịrị ịjụ onwe anyị bụ ọ bụ ezie na ihe ndị a bụ ihe oriri gbaa anyị gburugburu ebe ọ bụla anyị gara anyị ahụ ha nso nso aka anyị eruo anyị azụta ndị anyị nwere ike ịzụta ma ihe ndị a anyị na-eri biko gị onye na-ege m ntị ka anyị jụọ onwe anyị sị ihe ndị a anyị na-eri ọ pụrụ inye anyị ahụike ọ pụrụ ịchụpụ nrịrịa n'ahụ m ọ pụrụ ime ka m bụrụ onye gbasiri ike n'oge niile m kwesịrị ịbụ onye ga-eji ahụike m nyaa isi ma ọ bụ nwee obi ụtọ onye na-akpọ ụgbọala echiela echiche kpụpụta ụgbọala ya ụgbọala bịa bụrụ ihe nke mara mma nke ukwuu ya rụọ isi ụgbọala a rụzichaa ya nke ọma wepụta ya na-ahụ ya na ọ lụọla ọlụ dị ukwuu ọ lụọla ọlụ kwesịrị ya ka ọ lụọ dịka amamihe nke Chineke nyere ya si dị o kwesịghị ka anyị chefuo na ọ bụ naanị onye a bụ onye nwere ike isi lekwa ụdị mmanụ a ga-enwe ike gbanye n'ụgbọala a ka isi ụgbọala a ghara ịta nchara ka isi ụgbọala a nwee ike dị ndụ rue mgbe m obi wee rụpụta ya ihe anyị na-ekwu okwu ya bụ iwere mmanụ nke na-ekwesịghị iji nya ọgbọala a gbanye na ya ụgbọala a agaghị adị anya ya enye gị nsogbu ihe evula obi mee ụgbọala a agaghị abụkwa ihe ga-eru gị aka echefula na mmanụ a dị mkpa na ndụ ụgbọala ahụ ọ ghaghị ịbụrịrị nke ahụ onye kpụpụtara ụgbọala avụla obi bụ ihe a ga-eji wee mee ka ụgbọala bụrụ ihe ga-adị ndụ gaa nke ọma ma nye gị dịka isi chọọ n'ihe chọrọ iji ya mee ihe anyị na-ekwu okwu ya gị onye na-ege ntị bụ na Chineke ekeela mụ na gị kpụpụta anyị dịka o si mee anyị Chineke wee sị na ihe ndị a dum ekere eke lekwa ihe ndị m chọrọ ka ị rie ọ bụ na ị na ọ bụrụ na anyị rie ihe ndị a Chineke sị ka anyị rie na ahụ anyị ga-ịbụ ahụ nke nọ na ahụike mgbe niile ọ bụ na ị na ndụ anyị ga-ịga n'iru karịa ihe m ji na-ekwu ihe a bụ na mụ onwe m na-agwa gị okwu a ọ dị ọtụtụ ihe nke m jiworo aka m mebie n'ime ndụ m na-eche m echiche ugbu a otu a o si dị n'ime ndụ m ọ bụ otu o si dị n'ime ndụ gị ọ bụ otu o si dị n'ime ndụ onye ọ bụla ma ihe anyị na-achọ ime ka o doo anya bụ na ihe ndị a dum na-eme n'ime ndụ anyị na o si anyị n'aka ọtụtụ n'ime ha dịka anyị kwuru okwu gbasara onye kpụrụ ụgbọala chineke kpụrụ ụgbọala bụ mmadụ mee ya ka ọ rụọ ọrụ gwakwana anyị ihe anyị ga-eri ka anyị wee nwee ahụike ka ndụ anyị wee dị otu o kwesịrị n'akwụkwọ jenesis isi mbụ site na amaokwu nke iri abụọ na iteghete ruo na amaokwu nke iri atọ ọ sị chineke wee sị lee enyewo m unu ihe ọkụkụ niile ọbụla na-amịpụta mkpụrụ ọghịgha nke dị n'elu ụwa niile na osisi niile ọbụla nke mkpụrụ osisi na-amụpụta mkpụrụ ọghịgha dị n'ime ya unu ka ọ dịrị ịbụ ihe oriri ọ bụkwa anụ ọhịa niile ọbụla nke ụwa nke a nyeworo akwụkwọ ihe ọkụkụ niile ọbụla nyekwa anụ ufe niile ọbụla nke eluigwe nyekwa ihe niile ọbụla nke na-akpụ akpụ n'elu ụwa nke mkpụrụ obi dị ndụ dị n'ime ya ịbụ ihe oriri o wee dị otu a gị onye na-ege ntị Chineke enyena anyị ihe oriri si na ọ bụ ihe ndị nke a na-akụ akụ na-amịpụta mkpụrụ gị na-ele mkpụrụ ya anya ọ bụ ya bụ ihe ị ga-eri wee nwee ahụike ịhụ na ụdị Chineke anyị nwere ọ kpaghị oke n'etiti mmadụ na anụ ọhịa na anụ mfe nke eluigwe na anụ niile nke na-akpụ akpụ ọ sị ihe oriri unu biko ka ọ bụrụ mkpụrụ osisi nke na-amịpụta amịpụta o nwere ihe m chọrọ ka o doo anyị anya n'ihe ndị a dum anyị na-achịkọta dịka nri anyị na-ekwuola sị na ọ bụ ọtụtụ n'ime ha kwesịrị ka anyị rie ọ dị otu ihe Chineke mere na akwụkwọ nri na akwụkwọ maọbụ mkpụrụ osisi maọbụ na mgbọrọgwụ nke ihe ndị ọzọ na-anaghị enye anyị n'ahụ gee ntị mkpụrụ ihe abụọ a a na-akpọ aha ugbu a naanị na akwụkwọ nri ka isi enweta ya a kpọrọ nke mbụ antioxidant gịnị bụkwanụ antioxidant ọ bụ ụmụ vitamin na ụmụ ihe ndị ahụ Chineke nyere ime ka anyị gbasie ike n'ahụ anyị nke na-enwe ike lụso ọbụna ikuku a nke anyị na-ekuta a na-akpọ oxygen bụ ikuku ndụ nke Chineke mekwara ka ọ bụrụ na ọ ga-enwe ụzọ a ga-esi na-ayọchasị ya tutu ya baa anyị n'ime ahụ mgbe ọ na-aga na ụzọ ọ ga-esi baa n'ime ahụ anyị gịnị mere o ji bụrụ naanị site n'akwụkwọ nri ka ị ga-esi nweta antioxidant ma ọ bụ ihe ndị a nke ọzọ bụ fitokemicals nke a na-akpọ phytochemicals bụkwa ihe ndị chineke tinyere anyị n'ahụ nke na-eweta ike nke ọgwụgwọ nye ahụ anyị mgbe ọbụla ahụ anyị nọ na nsogbu gị onye na-ege ntị n'ihi ya n'ụbọchị nke taa ana m achọ ka anyị were ihe anyị na-etinye n'ọnụ anyị kpọrọ ihe mbibi anyị dị ebe ahụ ahụike anyị dị ebe ahụ ka anyị na-aga n'ihu ọtụtụ ihe ka a ga-eme ka o wee doo anyị anya n'ụbọchị ndị a ndewo ezi enyi m na-ege ntị ka anyị were ohere a kelee onye okenye eze nlewemchi onye wetara anyị ozi ọma nke ahụike n'ụbọchị taa arịa ekpere anyị bụ ka chineke na-agba ya ume ka chineke nye ya ogologo ndụ na ahụ isi ike n'ime ụwa anyị nọ n'ime ya amen nwa chineke na-ege ntị mara na ị nwere ike irute anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at at ma ọ bụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com mara na nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 onye ọma na-ege ntị n'ọnụ nwayọ mgbe anyị ga-ewetara gị abụọ ọma ma nabata onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwọ nsọ Chineke hapụrụ ya ụfọdụ na-achọ ya ma na-ebube ka ọ na-abịa oge ahụ abịa ngwa ee ụbọchị ọbịbịa ya na-eso ụbọchị ọbịbịa ya na-abịakpọ na-abịakwa onye nwanyị ga-abịa n'ike n'ebube dị ukwuu dị ya ga-anụrị ọnụ dị na-ele anya ya ụbọchị ọbịbịa ya na Ọchị ọbịbịa ya keneruso e ụbọchị ya na-abịa ọ na-abịa ngwa ma onye nwanyị ga-abịa n'ike n'ebube dị ọchị ọbịbịa ya na dị ukwuu dee ya ga-aṅụrị ọṅụ dị na-elere anya ya ya na-eso ndị onye ọma na-ege ntị tupu anyị anabata onye mgbasa ozi Sam Okebe ka anyị kelee ndị nyere anyị abụ ọma n'ụbọchị taa arụ ekpere anyị bụ ka Chineke gọzie unu ka ịhụnanya ya baru n'ụba n'aha Jizọs mara na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224. anyị na-ekele unu ụmụnne m ndị nwoke na ndị nwaanyị bụ ndị na-anụlu anyị n'oge awa nke a dịka anyị na-enwe mmasị ị na-ege anyị ntị anyị na-arịọkwa ka ibukete oche gị nso n'ebe redio gị nọ ka ị nụkwara okwu anyị ọzọ tutu anyị aga n'iru anyị nwere ihe ọgụgụ anyị na akwụkwọ Pita nke abụọ n'isi atọ na amaokwu nke itoolu ebe a na-asị onye nwaanyị anọghị ọdụ n'ime nkwa ya dịka ụfọdụ na agụ ya na ọ bụ ịnọ ọdụ kama ọ na-atachere ata unu ogologo ntachi obi n'ihi na o zobeghị ka ndị ọbụla laa n'iyi kama ka mmadụ niile bịarue nchegharị isiokwu anyị taa ị ga-eleba anya bụ isiokwu nke nsị ọbịbịa abụọ nke onye nwe anyị tutu anyị aga n'iru ka anyị hụdata isi ma kpee ekpere nna anyị chineke anyị ekelela gị n'oge awa nke a bịa mee ka okwu gị ndị ire daa ụda na ntị na n'ime obi ndị na-ege anyị ntị tinye ikike n'okwu gị ka ndị ọbụla ga-anị ya taa wee nwee nketa oke nke alaeze gị na aha jizọs bụ onye nwe anyị ekwuona m sị na isiokwu anyị bụ ọbịbịa abụọ nke onye nwe anyị jizọs kraịst gịnị bụ isiokwu a n'ụwa taa ọtụtụ mmadụ na-enwe obi abụọ ma ọ bụ na onye nwe anyị ga-abịa ma ọ bụ na ọ gaghị abịa ọ nwụrụ ntakịrị akụkọ abụọ m ga-akọrọ gị otu nwoke onye ụkwọ ụgbọ mmiri ọ na-agba ahịa n'elu mmiri otu ụbọchị ọ sịrị nwaanyị ya ya nlọta ahịa nke ikpeazụ a na ya ga-azụta ụlọ ebe ha ga-ebi nwa obi ụtọ mana mkpọchi ihe nwoke a jere ahịa n'ụgbọ mmiri ya ọ lọtaghị nwoke nke ọzọ kpụkwa nwa ya nwoke jee n'ime oke ọhịa dote nwa ya ọnọdụ n'otu ebe si ya anọdụ ka ya gaa na ya ga-alọghachi bịa kpụrọ ya mana mkpọchi ihe nwoke ahụ alọghachighị ọ nwụrụ n'ebe a gịnị bụ akụkọ a ọ bụ dịka nkwa mmadụ nsi dị nkwa mmadụ anaghị abịacha na mmezu ma nke jizọs na-abịa na mmezu dịka anyị gụrụ n'akwụkwọ pita nke abụọ n'isi atọ na amaokwu nke itoolu a ebe a na-agwa anyị sị na onye nwe anyị anọghị ọdụ n'ime nkwa ya dịka ọtụtụ na-agụ ya anyị ṅaa ntị ma ọ bụ nwee nchekwube ọtụtụrụ oge e kwuo okwu a anyị ga-asụ na okwu a adịghị ire e okwu ọzọ anyị ga-eleba anya ka e nke a ndị na akwụkwọ ndị hibru n'isi iri na amaokwu iri atọ na nke asaa n'ebe a na-asị n'ihi na lee ka nwa oge nta fọdụrụ ụra onye ahụ nke na-abịa ga-abịa ọ gaghị anụkwa ọdụ nwanne m nwoke ebe a na-agbanyekwunyesị na jizọs ahaghị bịa na ọ ga-abịa na ọ anụ ọdụ gịnị bụ olileanya anyị gịnị bụ nchekwube anyị ihe niile na-eme n'ụwa taa ọtụtụ na-eme ya na-asị na jizọs agaghị abịa na onye ọbụla nwere ike ime ihe ọ ga-eme nke abụghị eziokwu ihe ọbụla nke ị na-eme n'ụwa a ị ga-enwe nchekwube si na jizọs aghaghị bịa otu a ka e buru amụma na ọtụtụ ebe na akwụkwọ nsọ na ọbịbịa nke mbụ nke nwa nke mmadụ si na a ga-amụ onye nzọpụta ọtụtụ mmadụ chere nchichi ọtụtụ mmadụ siri arụmarụ si na nke ahụ agaghị abụ eziokwu ma ikpeazụ o mechara dị ire onye ahụ na-abịanụ ewee bịa ma ọ bụrụ na ịgụọ na ndị ga-ele ntị isi anọ na amaokwu nke anọ na mgbe oge ahụ zuru na-emere ka onye nwa nke mmadụ mpụta ìhè na elu ụwa nke a anyị na-agwa mmadụ niile sị na jizọs anyị aghaghị ịbịa ọzọ na ya mere ego n'akwụkwọ jọn n'isi iri na anọ na amaokwu nke atọ o kwere nkwa ebe a sị ka obi unu ghara ịlọ mmiri kwere nna chineke kwere nna m lee ụlọ nna m ọtụtụ ebe obibi dị ọ bụrụ na m aga idozuru n'ebe m ga-abịa ọzọ kpọkwuru n'onwe unu nye onwe m ka unu wee nọ n'ebe m onwe m nọ ihe ndị a bụ nkwa obi si ike chineke anyị jizọs nkwere anyị ime ka ndị nkwere ekwe na ndị na-ele anya n'akwụkwọ nsọ nwee nchekwube si na onye nwe anyị aha bịa ọ bụ ezi ya n'oge ga-emegide anyị ego ọtụtụ ebe ma ọ bụrụ na iji mkpịsị akwụkwọ gị ị nwere ike dere akwụkwọ mati isi iri abụọ na atọ na amaokwu iri atọ na itoolu dekwara nke ọzọ na akwụkwọ mati isi iri abụọ na isii amaokwu nke iri isii na nke anọ ya dekwara na nke ọzọ na akwụkwọ mati n'ebe ahụ isi iri abụọ na anọ na amaokwu iri anọ na asatọ jeruo na iri ise na otu ma otu okwu dị mkpa ndị kachara ire ndị kwa okwu ma n'obi ma ọ bụrụ na ị na-agụ akwụkwọ nsọ gị na-ekpe ka mmụọ nsọ na-akọwara gị dị na akwụkwọ mkpughe n'isi iri abụọ na abụọ amaokwu nke asaa na amaokwu nke iri na abụọ na amaokwu nke iri abụọ okwu a na-asị lee ana m abịa ọsọ ọsọ ma lee ana m abịa ọsọ ọsọ n'ezie ana m abịa ọsọ ọsọ gịnị butere ụdị okwu a n'otu a ọ bụ iji gwa anyị sị na jizọs kraịst na-agwa mụ na ha abụọ sị na ya aha ga-ebi ọzọ jizọs sị na ya na-abịa ọsọ ọsọ ọsịsọ ọ na-ekwu mbụ na ya aha ga ọ na-agwa anyị ka ị nwee obisi ike ka ị na-ele anya ọbịbịa abụọ nke jizọs n'ụwa anyị nọ n'ime ya anyị bụ ndị ọbịa n'ime ya anyị ga-anọ dịka ndị ọbịa anyị ga-eme ihe dịka ndị ọbịa anyị ga na-eme ihe nwee nchekwubesị na onye nwe anyị na-abịa ọsịsọ na ya mere o ji gwa anyị okwu a sị lee ana m abịa ọsịsọ ọ tụkwasịrị okwu n'elu okwu sị ana m abịa ọsọ ọsọ ee chineke anyị bụ onye eziokwu ọ bụ jizọs kraịst na-agwa anyị okwu a ọ bụ okwu na-agba mụ na aga umo dịka ndị nwere olileanya na jizọs kraịst ọ bụ okwu na-agba mụ na umo dịka ndị nkwere ekwe ọ bụ okwu na-agba anyị umo dịka ndị na na-agụ akwụkwọ nsọ ọ bụ okwu na-enye nkasi obi dịka ndị nna ewere ụwa dịka ebe na-abụghị ebe nke ha ọtụtụrụ mmadụ kọrọ n'ụwa dịka ọ ebe ha ma ụmụ Chineke na-ele anya n'okwu ndị a na nkwa ndị a na-ebi obi dịka ndị ọbịa na-aghọta na-enwe nchekwubesị na Jizọs ga-abịa mara na ụwa ebe anyị na-abụghị ebe obibi anyị ndụ anyị ga-ebi n'ụwa anyị ga-ebi na-ele anya sị na Jizọs aghaghị bịa dịka ị na-ege m ntị na mgbe awa isiokwu anyị dịka m ekwuola ekele mbụ ọbịbịa abụọ nke jizọs ma ọ bụrụkwa ihe ị ga-aghọta n'ebe anyị m tụrụ aka n'akwụkwọ nsọ mbụ na jizọs aghaghị bịa ee ọbịbịa ya ndịre na-agbanyeghị ihe niile a na-arụ n'ụwa na-agbanyeghị ihe niile a na-ekwu na-agbanyeghị ihe niile a na-eme nke a ga-agwa mmadụ sị na onye nwe ụwa gwara anyị sị na ya aghaghị bịa ọ bụrụ na ya abịa ihe ndị arụ n'ụwa akwadebere ya anya ọkụ ọ bụ ezie na aka abụghị ebe ihe mmụta anyị dị ma ihe m na-achọ ịgwa gị mbụ elela ihe niile a na-arụ n'ụwa ụwa maọbụ ihe ndị mmadụ na-ekwu buru n'obi gị sị na jizọs ahaghị bịa ndogo n'ụwa a obibi ndogo ga-atụkwasịsị na jizọs ahaghị bịa ka ị na-ege m ntị ọ bụ ekpere m dịka anyị ga-ebukwuru isiokwu a gaa n'ụbọchị isonụ n'ihi na ọ gaghị agwụsị taa ka onye nwaanyị gbaa gị umo nye gị mmụọ ndị nro ka ị ga-eji anabata okwu a were duzie ezinụlọ gị sị na onye nwaanyị aghaghị bịa ka onye nwaanyị gọzie gị n'aha jizọs amen ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ị na-achọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ Chineke gbalịa rutene anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at com arigiria at com ezi enyi m na-ege ntị kọrọ na ekwentị na 0706

atụrụ atụkwa otu onye ọzụzụ atụrụ azọrọ azọ ka m nwekwara na-esite n'ogige atụrụ ka agaghị m ibitekwa ndị ahụ aga n'ụkwa olu atụ igwe atụrụ atụkwa otu onye ọzụzụ atụrụ igwe atụrụ otu igwe otu onye ọzụzụ atụrụ otu igwe atụrụ otu otu onye ọzụzụ atụrụ ọzọ ụka m nụkwara na nka otu igwe atụrụ otu otu onye ọzụzụ ọzọ ka m nwekwara na-esiteghị n'ogige atụrụ ọdịgba otu onye ọzụzụ atụrụ atụrụ ọzọ ka m nwekwara dị na-esiteghị n'ogige nke otu igwe atụrụ ọdịgba otu onye ọzụzụ atụrụ otu igwe atụrụ ọdịgba otu onye ọzụzụ atụrụ otu igwe atụrụ ọdịgba otu onye ọzụzụ atụrụ atụrụ ọzọ ka m nwekwara gị na-esiteghị n'ogige atụrụ ka agaghị m edutekwa ndị ahụ aga n'ụgbọ ọlụ otu igwe atụrụ adịkwa otu onye ọzụzụ atụrụ ka anyị were ohere ọma kelee onye mgbasa ozi nwa chineke tere mmanụ sam okegbe onye nyere anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ arịrị ekpere anyị bụ ka chineke nọnyere gị ka chineke gọzie gị ka chineke mee ka ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen mara na ị nwere ike ige ozi ọma nke na awr.org gị tinye asụsụ igbo awr.org chekụta itinye asụsụ igbo imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosmary gine lowrence na si echi ka anyị zukọkwa mbe gboo